ọ naghị asa akwa ọ naghị asa akwa ọ bịara ebe ya taa ọ bịara ebe ya taa ma ọ gaghị ere nri n'ebe a ma ọ gaghị ere nri n'ebe a anaghị m arụ ọrụ ugbu a anaghị m arụ ọrụ ugbu a anaghị m agụ akwụkwọ a Anaghị m agụ akwụkwọ a. Ana m arụ ọrụ taa. Ana m arụ ọrụ taa. Ma agaghị m arụ ọrụ agaghị m arụ ọrụ echi. agaghị m aga ụlọ ahịa agaghị m aga ụlọ ahịa aga m aga ahịa aga m aga ahịa ma agaghị m azụ ihe ma agaghị m azụ ihe ọ gaghị adị mma ọ nọ n'ebe a ọ nọ n'ebe a ma ọ naghị aza ezi ma ọ aza aga m azụta anụ aga m azụta anụ ma agaghị m ebe ya ma agaghị m ebe ya agaghị m eso unu agaghị m eso unu anaghị m amụ akwụkwọ ugbu a Anaghị m amụ akwụkwọ ugbu a. Ị gaghị apụ ezi taa. Ị gaghị apụ ezi taa. Ị naghị abụ abụ. Ị naghị abụ abụ. Ọ naghị emezi igwe gị. Ọ naghị emezi igwe gị. Agaghị m azụta uwe ahụ. Agaghị m azụta uwe ahụ. Agaghị m emechi ụzọ. Agaghị m emechi ụzọ. Ọ naghị emeghe ụzọ. Ọ naghị emeghe ụzọ. Ọ naghị emenyụ ọkụ. Ọ naghị emenyụ ọkụ. ọ naghị eweta akwụkwọ ya ọ naghị eweta akwụkwọ ya ọ naghị amụta okwu Igbo nke ọma ọ naghị amụta okwu Igbo nke ọma ọ naghị apụta n'ụlọ naghị apụta n'ụlọ agaghị m emunye ọkụ agaghị m emunye ọkụ Okoye arụghị ọrụ echi. Okoye echi. Anyị ahụhụ Anyị ahụghị ụlọ ahụ. ha agaghị ahịa ha agaghị ahịa ha ha anụ ewu ha ha anụ ewu unu ha anụ echi Unu azụghị anụ echi. Nke ahụ abụghị ụlọ anyị. Nke ahụ abụghị ụlọ anyị. Nke a abụghị akwụkwọ m. Nke abụghị akwụkwọ m. Akwụkwọ m adịghị n'ụlọ m. akwụkwọ m ha n'ụlọ m. nna m abịaghị ebe a taa nna m abịaghị ebe a taa anyị amaghị onye ọbụla n'ebe a Anyị amaghị onye ọbụla n'ebe a. Okaakpa achọghị ịrụ ọrụ a. Okaakpa achọghị ịnụ ọrụ a. Okaakpa enweghị ike ịnụ ọrụ a. Okaafọ enweghị ike ịrụ ọnụ a. Ha anaghị agụ akwụkwọ ugbu a. Ha anaghị agụ akwụkwọ ugbu a. Nwanne m anaghị aga akwụkwọ. Nwanne aga akwụkwọ. Anyị agaghị Anyị agaghị amụ akwụkwọ n'abalị a. Enyi m anaghị amụta okwu Igbo nke ọma. amụta okwu Igbo nke ọma. Anyị agaghị Anyị agaghị agafe ụlọ m. Nna m anọghị n'ebe a. Nna m n'ebe a. Ma ọ ga-abịa echi. Ma ọ ga-abịa echi. unu amụghị akwụkwọ nke ukwuu unu amụghị akwụkwọ nke ukwuu adankwa akpa nkata ahụ Adankwụ akpa ha nkata ahụ Nwunye m azaghala ụlọ taa. Nwunye m azaghala ụlọ taa. Ha abụghị abụ n'ụlọ akwụkwọ taa. abụ ha abụ n'ụlọ akwụkwọ taa. Unu emechighị ụzọ. Unu emechighị ụzọ. Ha ha ọkụ. Ha emenyụ ha ọkụ. Anyị ebuteghị ibu anyị. Anyị ebuteghị ibu anyị. Okonkwo nwunye ya. Okonkwo ha nwunye ya. Nwanne m ewetaghị akwụkwọ m. Nwanne m ewetaghị akwụkwọ m. Mụọ ya ha ọkụ. Mụọ ya amụnye ha Enyi anyị amụtaghị okwu Igbo. Enyi anyị amụtaghị okwu Igbo. Enyi gị agafeghị ebe Enyi gị agafeghị ebe a. Anyị atụfughị ego unu. Anyị atụfughị ego unu. Ha hapụrụ ihe ọ bụla n'ebe a. Ha hapụrụ ihe ọ bụla n'ebe a. Ama m. Amaha m. Anyị ma. Anyị amaha. Okoye ma. Okoye amaha. Asara m asaha Asaghị m ite. iko? Ị iko? anyị sara efere anyị asaghị efere nne m sara mma nne m asaghị mma Ọ nọ n'ụlọ. Ọ ha n'ụlọ. Ha nọ n'ụlọ gị? Mba, ha nọ ha n'ụlọ m. Ewu nọ n'ezi. Ewu ha n'ezi. Nna m nọ n'ahịa? Mba, nna m ha n'ahịa. Azụtara m achịcha. m achịcha. Azụtara ha achịcha. ha achịcha. Ọ zụtara ọjị? Mba, ọ zụtaghị ọjị. Anyị zụtara igwe. Anyị azụtaghị igwe. ịgba iwèrìgbà ịgba unu were mmanụ unu ewegha mmanụ Okafor were ji Mba, Okafor eweghaji ji. Anyị were ego gị. Anyị ewegha ego gị. O were iko ya. O weghị iko ya, ha were mma ha. Mba, ha ha mma ha. Ewetara m ọka. Ewetaghị m ọka. O wetara igwe ya. O wetaghị igwe ya. Anyị wetara ogede. Mba, anyị ewetaghị ogede. E wetara ha nri. E wetaghị ha nri. Uche wetara anụ anyị. Uche ewetaghị anụ anyị. ọ hapụrụ ụzọ ọ ha ụzọ anyị hapụrụ akwụkwọ anyị anyị ha akwụkwọ anyị ha hafụrụ nwoke mba ha ha nwoke Okoye hafụrụ ụlọ gị. Okoye ụlọ gị. ha ebe ahụ ugbu a. anọ n'ụlọ ọ gaghị anọ n'ụlọ ha ga-anọ n'ụlọ gị echi ha agaghị anọ n'ụlọ gị echi Nna m ga-anọ n'ụlọ echi. Nna m agaghị anọ n'ụlọ echi. Ana m aga Aba. Anaghị m aga Aba. Ọ na-aga ụlọ? Mba, ọ naghị aga ụlọ. Anyị ga-aga ahịa. Anyị agaghị aga ahịa. Okoye ọ na-aga ugbo? Mba, ọ naghị aga ugbo. ite. Ọ na-asa iko. Ọ naghị asa iko. Unu ga-asa igwe. Unu agaghị asa igwe. Koje ga-asa ego. Okoye agaghị asa ego. Aga m azụta anụ. Agaghị m azụta anụ. Anyị ga-azụta achịcha. Anyị agaghị azụta achịcha. Ị na-ewe ịgba? Mba, anaghị m ewe ịgba. ọ na-ewe iko ọ naghị ewe iko anyị na-ewe anụ mba unu anaghị ewe anụ Okoye na-ewe ji. Okoye anaghị ewe ji. Nna m ọ ga-ewe ego m? Mba. Ọ gaghị ewe ego m. Ha ga-ewe ọka. Ha agaghị ewe ọka. Ana m eweta ọka. Anaghị m eweta ọka. Ọ na-eweta igwe? Ọ naghị eweta igwe. Anyị na-eweta ogede. Anyị anaghị eweta ogede. eweta nri anaghị aha eweta nri nna m ga-eweta anụ nna m agaghị eweta anụ Uche na-eweta mma ya. Uche anaghị eweta mma ya. Ọ na-ahafụ ụzọ. Ọ naghị ahafụ ụzọ. anyị ga-ahafụ akwụkwọ anyị mba anyị agaghị ahafụ akwụkwọ anyị ha ga-ahafụ ụlọ ha ha agaghị ahapụ ụlọ ha anaghị ahapụ ebe a ugbu a ahapụ ebe a ugbu